As I'm talking to you now, we are about 541. mmadụ 541 ka eji eji nga anyị na-ahụ na mmadụ 541 ka ị na-ahụ eji eji anyị nọ na northern part of Ghana Bogatanga by 3am ime abalị ndị a bịabịa ejiri anyị na-abịa bịa ma anyị arrest bịasa na na na na their police eh, station after this na their police station ha asacha anyị pichọ decha ha anyị mee anyị tọn print sa anyị pichọ dị akpụrụ anyị gawakwa akara na dia prison yard sekwa anyị front and back bia hoping that na ha nwa ga-ahapụ anyị ka anyị laba ha kpụrụ anyị bịa dọmpụ anyị na aflawo flawo border side o oh, nwere uh, uh, one event center a place agbagide ya fence white fence a na-eme a na-eme event a eme wedding ceremony a ebe a ka ha gbagidere anyị fensị fensị anyị a ihuo youth nye nne nnewu ụmụ igbo nwere ike nye nne nọ ebe ahụ ụmụ igbo ha sị na a na-eche ka e, Nigeria ambassador ndị nọ na Ghana bịa for us since then till now onwedi nothing nothing onwedi ihe ọbụla anyị hụga onwedi ike ọbụla anyị hụga since Sunday 25th of April ka ihe a na-eme today na-abụ Saturday Tomorrow get me one week now. I know man here. All, all a very terrible something. Our situation here is very, very terrible. And you can look while here they refuse. Every security, every immigration, you check it down here, which is very, very bad. Here many they are here with a canopy check it down here maka ahụ. Nni ihe anyị gaghị anyị. Bume anyị ọnụ since then. Ti ti kemgbe anyị ji kpọta anyị na flawo here. Since Tuesday ji kpọta anyị na flawo. Bubanyono since that Tuesday till today or Saturday ọ dị very bad anyị nọ ebe ataghị ahụhụ na-akpọ elu akpọ ala nothing to do onwe onye nye gị n'anya aka nothing biko enyemaka ọbụla bụla n'ụmụ ụnụ ga-enyere anyị na enyere anyị biko